AWR Adventist World Radio radio nke ndị na anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwanyị, onye na-asụ asụsụ Igbo unu abịala ee ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ahụike na okwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwaanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya na-achị n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma nke nwanne m ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkata ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa ọma na-ege ntị ndị ahụike ha na-adị mma ebe a bụ ebe ị kwesịrị ịnọ n'oge awa a n'ihi na ihe gbasara ahụike na-adị gị mma ana ọ bụkwa na ihe anyị ga-eleba anya n'oge awa nke a anyị ga na-ekwu okwu banyere anyanwụ anwụ a na-acha acha ka ọ bara uru ka uru anwụ na-abara anyị anyị nwa bụ ndị bi na ebe chineke kere anyị ọ nwere uru anyị na anwụ na-acha anyị anyị ga-eleba anya na ajụjụ ndị a na kpọmkpọm ole na ole a nke mbụ bụ na anyanwụ ga-abara anyị uru ọ ga-abara anyị uru na ma ahụike mana tupu anyị gaa n'ihu ekwesịrị m ime ka anyị mata ma ọ bụ kpọgharịa echiche anyị na ihe banyere na anyanwụ a na-eme ka nri ihe a kụrụ n'obi na-eme nke ọma anyanwụ na-emekwa ka a na-enwe ezigbo mmiri ozuzo na mgbe oge ya mana nke a abụghị ihe ndị anyị chọrọ ikwu n'oge awa ihe ndị anyị chọrọ ikwu bụ nke uru anyanwụ bara na ahụike anyị anyanwụ bara nnukwu uru na ahụike anyị o nwere ihe ndị oyibo na-akpọ ultraviolet rays na-esi n'anyanwụ na-apụta ọ bụ olu okwu oyibo a bụ na enwere e ihe ndị anyanwụ na-acha gị nwere ihe ọ ga-agbanye gị n'ahụ mgbe ahụ ihe ahụ bịara kasa gị n'ahụ o nwere ihe ga-abanye gị n'ahụ ga-eme ka ahụ gị dị ike ọ bụ ya bụ ihe a kpọrọ n'olu oyibo n'ogologo okwu a m kwuru na mgbe na-eteghị anya chekwanụ mgbe anyanwụ ga-abara gị uru ọ bụ anwụ nke a na-eke n'oge ehihie na-awa mmadụ isi ọwụ ya bụ nke a sị na ọ dị mma na mba ọ bụ nke ahụ enwere anyanwụ nke isi ụtụtụ mgbe anyanwụ pụtara nke mbụ nke mbụ ahụ anyanwụ pụtara gbaa gị ọkụ zaa mgbe ahụ ile anya otu a ụmụ ngwere abịa nọrọsa n'elu n'elu mgbidi na nọrọ nnọọ ka ha bịara ọgbakọ ha anaghị ekwuru ibe ha okwu mana ha nọ ebe ahụ gbakọ o e nwere ihe ngwere hụrụ na o ji nọrọ ebe ahụ achọkwara ka gị onwe gị chọpụta ya nọrọ ebe ahụ na anyanwụ a ga-enye gị o nwere ihe a na-akpọ vitamin d anyanwụ a na-enye ngwere amatala nke ahụ achọkwara ka gị onwe gị mata ya na ị ga-enweta ya ozugbo a na-emefu ego gaa zụọ ọgwụ vitamin d metụ nke a ị gaghị emefu ego ọ bụ nọrọ ebe ahụ anyanwụ acha gị zaa kpọmkpọm ole na ole ị nwetago vitamin d nke ụbọchị ahụ inwetago nke ehihie ahụ were nke ahụ ahụ gị ahụ gị aṅụrịa a nwoke ma ọ na-agbalị nwaanyị ọ na-agbalị nke bụ ihe anyanwụ ga-emere gị anọtekwara n'aka mgbe ị hụrụ ụmụ ngwere si ebe ahụ pụọ ọ bụ na chọọchị nke ahụ agbasala ị gaghị agakwa nọrọ ebe ahụ anwụ na-acha gị ụmụ ngwere ma mgbe mgbe oge ahụ ruru gị nọrọ agala nnọte aka nwa bịa chaa gị ya fụọ gị ụfụ ọ fụọ gị ụfụ n'ahụ ọ bụkwa ya ọ kwesịghị na afụ ụfụ na ahụ mgbe anyanwụ na-afụba ụfụ ka ị ga-enweta ihe nnweta nke si n'anyanwụ anyanwụ a na-achanụ chineke gọziri anyị wee mee ka anyanwụ na-acha ebe anyị bi mgbe ọzọkwa anyanwụ na-adị mma bụ uhudachi mgbe chi ejiwala onwe nke anyanwụ ọzọ nke na-acha na ọ na-afụ ụfụ na ahụ ọ dị mma ọ dịkwa mma ọ dị mma anyanwụ dị mma anyanwụ na-enyere anyị aka anyị saa akwa akwa anyị na-eyi n'ahụ aghasa ya n'anwụ anyanwụ egbuo nje ọbụla a ga-ewetara anyị ọrịa marasị anyị yiri akwa akwa anyị a ga-ebutere anyị ọrịa anyị ga-emepekwa windo nke ụlọ anyị nke ebe anyị bi n'ime ụlọ anyị anyanwụ achabata wee gbuo nje nje ọrịa ndị nnọcha n'ime ụlọ ebe anyị bi ka bụ uru anyanwụ na-aba anyanwụ chineke nyere anyị ọ bụ ya mere ọtụtụ ọrịa ndị a na-arịa n'ebe ọzọ dị iche iche a na-arịacha n'ebe nke anyị a n'ihi na anyị na-enyere anyanwụ ohere ka ọ bata ebe ọbụla mmadụ gbachichiri ụzọ gbachie windo gbachie ebe ọbụla hapụ ụlọ pụọ si na onwe mgbere ndị nke a na-akpọ akwa ndị a na-akpọ kọtịn were wuchie anyanwụ a na-abata ụlọ ahụ abụghị ụlọ dị mma obibi ụlọ ọbụla mmadụ na-ebi ekwesịrị ime ka anyanwụ bata ka dị ihe anyanwụ ahụ ire ọkụ anyanwụ na-ewubata ka ọ bata n'ime ụlọ gị ọ bụ uru ka ọ bara ọ na-eme ka mbụ ụlọ ọ na-eme ka mgbidi mgbidi nke ụlọ gị mgbidi ụlọ gị ọ na-eme chụpụcha ihe ọrịa niile nọchebe ahụ anyanwụ chaa gị inweta vitamin d anyanwụ chaa gị inwe ahụike anyanwụ chaa gị ọkpụkpụ ga-aṅụrị ya ahụ ga-eketa ihe nketa na ọ gaghị eketa ma sị na ịnọghị n'anyanwụ ihe niile abụghị ihe a na-agara ụlọ ọgwụ ụmụ anụmanụ ma na-enwere ihe dị n'anyanwụ ịma akwụkwọ nsọ mgbe ụfọdụ ọ na-asị ma anyị ga-amụta ihe na ụmụ anụmanụ ọbịa mere ịpụta n'ụtụtụ ị na-ele anya otu ụmụ anụmanụ si eme na o nwere ihe ị ga-ahụ ha na-eme anyanwụ ọ bụ naanị ee eh, anyanwụ na-achagbu mmadụ anyanwụ bara uru ma ọ bụrụ na ịma otu esi eketa oke n'ihe anyanwụ na-ewetara anyị chineke jiri ya gọzie anyị anyanwụ na-emekwa ka mmiri mmiri nọ na ma ọ bụ na osimiri laa n'elu ọ laa n'elu ọ ga-anọrọ ebe ahụ kpọkọta ghọọ mmiri bịa ka mmiri anyanwụ na-eme ka ihe akụrụ n'ubi mee nke ọma anyanwụ na-eme ka ahụike anyị bụrụ chim anyị bụ ndị ihe ọma mere n'ihi na chineke mere anyanwụ na-acha ebe anyị bi anyị ekwesịkwanụ iji anyanwụ were kpọrọ ihe efu asị ebe anyị kwuru okwu na anyanwụ na-eme nke a na-eme nke ọzọ anyị pụọ anyị aga nọrọ n'ubi na-arụ ọrụ sị ka anyanwụ na-acha anyị anyanwụ chaa anyị mgbe na okwesịghị ịcha anyị o nwere ike butere anyị ọrịa o nwere ike butere anyị ọrịa nke anụkpa ahụ anụkpa ahụ ebido nwee nsogbu ọ ga-emekwa ka ọrịa ndị ọzọ dị iche iche bata mana anyanwụ anyanwụ nke na-acha n'oge ndị a ọ dị ọkụ anyị ekwesịghị na-anọ na nọte aka na anyanwụ anyanwụ na-acha mmadụ ọ bụ ya ka anyị kwesịrị ịmata ndị a bụ ka anyị kwesịrị ịtọgbọ n'iru unu ka unu wee mata ihe ndị ga-abara unu uru ma ọ bụrụ na etinye ya n'ọlụ anyị jiri aka na okwu ndị anyị kwuru dabara nke ọma mana ọ ga-enyere unu aka ka unu wee bie ogologo ndụ na ike ndị be anyị ekele m unu ekelela m nwanne anyị nwoke nnamdi ogidi onye nyere anyị ozi ọma nke taa na-echekwutara mụ na gị na anwụ dị mma n'ime ndụ anyị anwụ bụ ihe na-eme ka anyị dị ọhụụ ka ịhụ na chineke kere anyị n'oyiyi ya na anyị bụ ụmụ chineke imela nwanne anyị nwoke anyị na-asị ka mara n'udo chineke chia n'ime ndụ gị gị onye na-ege ntị chetakwa na anwụ a na-akụ ụka ya bụ anwụ nke isi ụtụtụ o ji ihe mara anyị atụ mgbe ahụ ngwere ga-apụta na anya anwụ anwụ nke ahụ dị mma na arụ o jiri aka gawa elekere onye asaa pụta nyara anwụ onye asatọ anwụ ka dị mma ọ gawa iteghete bawa iri anwụ nke ahụ adịla ahụ nwanne m nwoke na nwanne m nwaanyị biko anwụ nke ahụ adịghị mma n'ahụ ma o wedakwa aka uhudachi gị nwee ike nye akwa anwụ nke uhudachi ma o weta aka gawa n'elekere onye ise uhudachi gị nwere ike nye anwụ nke ahụ ị ga-anata ihe dị mma n'ime ahụ gị ọ ga-eme ka ahụ gị dị mma ọ ga-eme ka ọnụkpa ahụ gị na-enwu ndị mmadụ wee na-ekele chineke si jehova emewe ihe ọma n'ime ndụ onye ọma m na-eke ntị unu emeela kunu ji nọnyere anyị taa anyị ekelela nwanne anyị nwoke nnamdị ogidi onye nyere anyị ozi ọma nke ahụike nke taa anyị na-asị ka na amara chineke ịhụ na ya chineke nọnyere gị ma na ezinụlọ gị otu aka ka anyị asị onye ọma na-ege ntị deredu mgbe anyị ga-anụ abụ dị mma ndewonu ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị ntụziaka nke chọrọ inye anyị rutena anyị nso na adreesị ndị a adventist world radio adventist world radio pmb 21244 ikeja lagos nigeria adventist world radio pmb 21244 ikeja lagos nigeria email adreesị anyị bụ awrnigeria at yahoo dot com arigiria at yaho bụ maọbụ arigiria oge a ka anyị ga-ejiwe nụọ abụ dị iche ma nabatakwa onye mgbasa ozi onye anyị na ya ga-atụgharị iche ma nyochaa akwụkwọ nsọ n'ụbọchị taa ijikere wokpọ onye nke Chineke onye na-eje ozi na nzukọ ijikere wepọ ijikere wepọ ijikere wepọ ijikere wepọ gị mmadụ onye na-akpọ onwe gị onye nke Chineke onye na-ebo ọmụma ọ sị m ijikere wepọ

ịla asị m ijikere gị mmadụ onye na-akpọ onwe gị onye nke Chineke gị na gị je abalị n'ụlọ nwunye mmadụ ị garuo ịkwụrụ inyo ịkụọ o mepee ebe ọ sị m ijikere wepọ ijikere igbo ndị chineke gọziri ụmụnne m nwoke na ụmụnne m nwaanyị ndị na-anụ olu m ugbu a eluigwe gọzi unu n'ụzọ pụrụ iche dịka m na-ekwu si na izu a anyị ga-agawa n'iru n'ịsa ajụjụ a nke sị olee ebe chineke nọ agba nke asaa isi ihe anyị gaje ịnụ taa ọkpụrụkpụ ya ga-ebụ ọ na-abịa ọzọ tupu anyị agawa n'iru ka anyị hụrụ eti isi na ekpere onye nwe anyị anyị ekelele gị maka izu a otu ijiri mee ka anyị wee nụ isiokwu ndị a niile n'ezie biko bịa kọwara anyị banyere ọbịbịa bụ gị ọbụna mgbe anyị na-anọ ka anyị na-etinye ya n'ime akparamagwa anyị n'ime okwu anyị na omume anyị ka ọ dịrị anyị otu a n'aha Jizọs Kraịst amen ọ na-abịa ọzọ nke a bụ agba nke asaa ya nke bụ ajụjụ ajụrụ olee ebe Chineke nọ ọbịbịa abụọ Kraịst ọtụtụ imerime mmadụ abịala nye ya ụzọ ntụgharị ọzọ dị iche iche nke mere ekwesị onwe ya na-enye aka enye ụmụ mmadụ izu iji tụgharịa ọbịbịa abụọ nke Kraịst n'ihi na ekwesị amatawo na ọ bụrụ na ya hapụ na ndị mmadụ nle ga-adị njikere ọ bịala gwere ọtụtụ ihe akụ na ụba ime ihe mpụ niile dị iche iche na-emeghere ndị mmadụ anya ọ bụghị naanị ndị mmadụ kama n'ime nzukọ niile dị iche iche ka ha wee ghara ịkọta na ọbịbịa abụọ Jizọs adịla nso akụ na ụba ọmụmụ akwụkwọ na ihe niile na ọkụ niile emela anyị anyị enwela obi abụọ ma ọ bụ ihe abịala kewapụ akọnuche anyị n'ebe ọ nọ ka m chetakwasị na Kraịst mgbe ọ na-ekwu okwu ya ọsị dị ka ọ dị n'ụbọchị nke nua. na lọt otu a ka ọ na-adị ụbọchị nke mmadụ nwa nke mmadụ ha nọ na-eri na-aṅụ ha amaghị mgbe lọt jiri si obodo sọdọm pụọ ma nke nu a ha amaghị mgbe o jiri baa n'ime ụgbọ ya n'ezie ọ dịghị ihe ọjọọ dị na ọlụlụ dị na nwunye ọ dịkwanụghị ihe ọjọọ dị na ọṅụṅụ na oriri kama ọ bụ ihe ndị a niile kpọrọ akọ na uche ha pụọ ọ dịghị ihe ọjọọ dị na akụ na ụba anyị taa ọ dịghị ihe ọjọọ dị n'ọgụgụ akwụkwọ anyị taa kama ihe ọjọọ dị n'ime ya bụ ihe ndị a niile emela anyị anyị echefuola si na ọ dị otu ụbọchị ihe niile ga-abịaru n'ọgwụgwụ ọ dị otu ụbọchị na-abịa mgbe a ga-ebịa kachi akara aghịrị nke akwụkwọ anyị ndị enyi m ka anyị legharịa otu akwụkwọ nsọ jiri kwuo banyere ọbịa abụọ nke kraịst dị ka anyị ga-ahụ si na site n'akwụkwọ agba ochie ruo n'akwụkwọ agba ọhụụ ọbịbịa abụọ kraịst gbara ya ọsọ gafee ya n'iru ọbịbịa abụọ kraịst gbara ọsọ site na agba ochie ruo na akwụkwọ ikpetemazụ nke agba ọhụụ ka anyị bido na agba ochie dịka anyị ga-ahụ n'ime akwụkwọ ọpụpụ isi iri ise ahịrị nke atọ ebe ahụ ka David na-ekwu sị Chukwu anyị na-abịa ọkụ ga na-erepịa n'iru ya ma leekwa n'anya mgbe David biri gaa bịa hụ mgbe o jiri lepụ anya hụ na kraịst anyị gaje bịa nke ahụ bụ amụma kwụsiri ike na jizọs anyị na-agaje bịa ma ọkụ na-erepịa n'iru ya nke na-egosi na kraịst anyị ọkụ ahụ bụ obi ọjọọ chineke enwe n'ebe mmehie nọ ebe ọ bụla ị hụrụ ọkụ n'ime akwụkwọ nsọ mata na ọ bụ iji kasịa ike na chineke na mmehie adịghị n'otu dịka anyị ghọtara sị na ịdị nsọ nke chineke achọghị ịhụ mmehie anya ma ịhụnanya kraịst nyere mgbaghara n'ebe mmehie dị otu a ka ọ dị ka anyị gakwa n'akwụkwọ ọzọ dịka m ga-aghọrọ ya ole na ole n'ime akwụkwọ agba ochie akwụkwọ Daniel isi asaa iri nke iteghete ruo nke iri ebe ahụ ka onye amụma Daniel hụrụ mgbe kraịst na-abịa mgbe nsogbu bịara abịa gabigasị ụwa nke megidere ndị na-eso ụzọ kraịst nke mere onye ire ahụ gatara aka mmadụ bịa na-esogbu ndị nke kraịst nsogbu ahụ bịa bịa gabigacha nke mere kraịst onwe ya abịa n'ime ọhụụ ka eziri daniel sị lee onye nwe ya abịawo anyị gaa n'ime agba ọhụụ kwa ndị enyi m anyị ga-ehụkwa otu kraịst jiri kasie ya ike lee n'ime akwụkwọ jọn isi iri na anọ ahịrị nke mbụ ruo nke iri atọ jizọs onwe ya mgbe ọ nọ n'elu uwe o kwusiri nke ike ka obi unu ghara ịlọ mmiri werekwanụ m n'ime ụlọ nna m ọtụtụ ebe obibi dị ya ọ bụrụ na m aga m ga alọghachikwa ọzọ nke a bụ m kwasiri ike kraịst nyere anyị onwe ya n'okwuru o kwuru ya n'ihu n'ihu n'ebe ndị na-eso ụzọ ya nọ nke a abụghị na eziri onye ọzọ ndị amụma ndị na-eso ụzọ kraịst kwa kwukwere ya ndị oje ozi dịka a ga-ịhụ akwụkwọ Tesalonaịka nke mbụ isi anọ amaokwu nke iri na isii na iri na asaa Pọl mere ya ka ụdọ ndị Tesalonaika anya si na onye nwe anyị ga-eji oke olu na oke opi nke mmụọ ozi ahụ si n'eluigwe rịdata ndị niile nwụrụ n'ime Kraịst ga-ebili ma ndị niile nọ ndụ ga-alakụrụ ịga zute onye nwaanyị na mbara nke igwe ojii ọ bụ n'ihi na oge ndị Tesalonaika ọtụtụ ndị nọ n'ime Kraịst nọ na-anwụ obi mwute bịa ha nke mere Pọl jiri dere ha nke a nke mere ọbụna Pọl na-edekwa ede obi bụ obi na Kraịst gaji ịbịa n'oge nke ha ma ruo ugbu a Kraịst abịabeghị ndị enyi m lee n'ụnụ nke ahụ ihe a na-akpọ ya Pita n'otu aka ahụ dekwara ya n'akwụkwọ Pita nke abụọ isi atọ ahịrị nke iri ọ na-asị na ụbọchị nke onye nwaanyị ga-adị ka ụbọchị ndị ori na-abịa na eluigwe ga-agabiga n'oke ozu ya na mkpọtụ niile dịka anyị matara na ndị ori na-abịa ha anaghị agwa mmadụ ị gaa n'ime akwụkwọ ọpụpụ ebe ahụ ka kraịst yi onwe ya bịa bịa mesie ya ike nke mbụ akwụkwọ ọpụpụ nke mbụ ahịrị nke asaa jọn na-ekwu sị lee ọ na-abịa ya n'igwe ojii anya niile ga-ahụ ya ma gị gakwa na ngwụsị ọpụpụ nke na-egosi anyị na ma mbido ọpụpụ ma ngwụsị ya site n'ahịrị nke mbụ ya na ahịrị nke iri na abụọ ya ọbịbịa abụọ kraịst ihe jiri mechie akwụkwọ ahụ nke mere jizọs onwe ya jiri sị lee ana m abịa ọsọ ọsọ ndị enyi m kraịst onwe ya gwere lee ọnụ ya kwuo ya n'elu ụwa laakwa igwe kwụsie ya ike na ya na-abịa ọsọ ọsọ olee ụdị mmadụ nke anyị ga-abụ ebe ndị a kwere nkwa na kraịst na-abịa ha chere na kraịst na-abịa n'oge ha ma ọ bịabeghị olee ndị ndị anyị kwesịrị ịbụ n'oge awa unu amaghị na oge nke anyị nọ n'ime ya abụrụ bụrụ na egwuregwu nke ịsọrịma mpi bọọlụ a na-akpọ ya injuri ya bụrụ na anyị nọ na injuri taịm dị enyi m anyị kwesịrị ikechi akwa anyị ike jikere ka anyị mara na oge zuwo ọ bụrụ na anyị na-ehi ụra biko ka anyị teta mara na Jizọs onwe ya gaje ịbịa n'oge na-adịghị anya ịbịa saa anya ajụjụ ndị anyị la anyị jụrụ n'izu a olee ebe Chineke anyị nọ ọ bụ mgbe ọ ga-ebịa ka ọ ga-ebịa saa anyị ajụjụ ndị a niile anyị na-ajụ ihe ndị a niile na-agbagoju anyị anya a ga-eme ka o doo anyị anya karịsịa ma nke m na-ajụ gị ugbu a bụ ijikerewo ị kwadobela onwe gị izute ya ma ya onwe ya na-akwadobe ịbịa ma ọ bụrụ na gị ekwe ọ gakwa akwadobe gị izutekwa ya ma nke m na-ajụ gị ugbu a ịdịla njikere ọ bụrụ na ị dịla njikere ụmụnne m biko hụdata isi n'ekpere ka anyị nara ike onye nwe anyị ekele dịrị gị n'izu a otu i jiri bịa saa anyị ajụjụ ndị a niile ndị anyị jụrụ sị olee ebe Chineke anyị dị onye nwe anyị ebe imesiele imesiela ike sị na ị gaje ịbịa ịbịa saa ya karịa ka anyị nọrọ ya n'izu a onye nwe anyị nyere anyị aka ka anyị jikere ka anyị kwadobe ịbịa zute gị n'ụbọchị ahụ ga-abụ mgbe ị ga-epụta na mbara igwe ojii anyị ewee tịasị lee Chineke anyị ka nke abụọ bịa wee zọpụta anyị mere anyị karịa ka anyị rịọrọ n'aha jizọs kraịst onye nwụrụ ka ọzọpụta anyị amen kraịst na-abịa ọzọ iji kerewo a na-ekelela nwanne anyị nwoke onye ụkọchukwu godwin oden onye na-enyela anyị ozi ọma nke taa anyị na-asị ka mara chineke bara ya ụba ka udo chineke chia n'ime ndụ ya ka chineke nye ya izu nke kachasị izu anyị ekelekwala ndị eze nte ụzọ kwaya unu emeela na-abụ unu ka udo chineke chia n'ime ndụ unu ka mara chineke bara n'ụba ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụrụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị nwanne m nwoke nwanne m nwaanyị rutena anyị nso na adreesị ndị a adventist world radio pmb 21244 ikeja lagos nigeria adventist world radio pmb 21244 Ikeja Lagos Nigeria maọbụkwanụ gị kọrọ anyị n'ekwentị na nọmba nke a 070 6363 7224 070 7224 maọbụkwana gị gbe ya n'ime onyonyo gị tinye ya na Adventist World Radio asụsụ Igbo Adventist World Radio asụsụ Igbo maọbụ gị detara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at yahoo com at yahoo dot com na anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa mbe gboo